Anyị lara ụlọ nsahụ. Alara m ụlọ saa ahụ. Alara m ụlọ saa ahụ. Mgbe anyị lara ụlọ, a sara m ahụ. Mgbe anyị lara ụlọ, a sara m ahụ. Anyị lara ụlọ, sie nri. Anyị lara ụlọ. nwa oye sie nri nwa oye lara ụlọ sie nri nwa oye lara ụlọ sie nri nwa oye lara ụlọ isi nri Nwunye lara ụlọ isi nri. Mgbe anyị lara ụlọ, nwunye siri nri. Mgbe anyị lara ụlọ, nwunye siri nri. Nwankwọ kwadebere nri, mụ aṅụọ mmanya, mesịa anyị erie Mgbankwọ kwadebere nri, mụ aṅụọ mmanya, mesịa anyị erie nri. mgbe Mgbankwọ kwadebere nri, aṅụrụ mmanya, mesịa anyị erie nri. kwadebere nri, aṅụrụ mmanya, mesịa anyị erie nri. Anyị kpara nkata oge nta, mesịa ọ kpara nkata oge nta, mesịa akwụkwọ. Mgbe anyị kpachara nkata oge nta, ọ mụrụ akwụkwọ. Mgbe anyị kpachara nkata oge nta, ọ mụrụ akwụkwọ. na-akwadebe nri. oke ya na-ewepụta efere m na-akwadebe nri oke ya na-ewepụta efere anyị ruru ụlọ anyị nna m arụghị ọrụ ya na ite nde akwụkwọ anyị rụrụ ụlọ anyị nna m arụwa ọrụ ya na-emesie ite nde akwụkwọ Mgbe anyị ruru ụlọ anyị, nna m rụwara ọrụ ya, nne m esie ite, m akwụkwọ. Mgbe anyị ruru ụlọ anyị, nna m rụwara ọrụ ya, nne m esie ite. nde akwụkwọ m rue ụlọ aga m eri nri emesịa m akwụkwọ eri nri emesịa nde akwụkwọ m rue ụlọ, aga m eri nri. m rue ụlọ, aga m eri nri. Emesịa aga m ede akwụkwọ. Mgbe m ruru ụlọ, aga m eri nri. emesịa m dee akwụkwọ mgbe m ruru ụlọ aga m eri nri emesịa m dee akwụkwọ aga m agụcha akwụkwọ a emesịa m zuo ike Aga m agụcha akwụkwọ a, emesịa m zuo ike. Mgbe m gụchara akwụkwọ a, aga m ezu ike. Mgbe m gụchara akwụkwọ a, aga m ezu ike. ọ chọrọ ịrụcha ọrụ ya emesịa o nyere gị aka ọ chọrọ ya emesịa o gị aka mgbe ọ rụchara ọrụ ya ọ ga-enyere gị aka. Mgbe ọ rụchara ọrụ ya, ọ ga-enyere gị aka. Ọ chọrọ ịrụcha ọrụ ya inyere gị aka. ọ chọrọ ịrụcha ọrụ ya inyere gị aka anyị ga-eri nri emesịa ụmụntakịrị abụọ abụ anyị ga-eri nri Emesịa ụmụntakịrị abụọ abụ. Mgbe anyị richara nri, ụmụntakịrị ga-abụ abụ. Mgbe anyị richara nri, ụmụntakịrị ga-abụ abụ. Nne m ga-esi nri, emesịa anyị niile rie nri. Nne m ga-esi nri, emesịa anyị niile rie nri. Ha ga-egwu egwu oge nta. Emesịa, ha ala ụlọ ha, mụọ akwụkwọ. Ha ga-egwu egwu oge nta. Emesịa, ha ala ụlọ ha, mụọ akwụkwọ. Ha ga-egwu egwu oge nta. Emesịa ha ala ụlọ ha ịmụ akwụkwọ. Ha ga-egwu egwu oge nta, emesịa ha ala ụlọ ha ịmụ akwụkwọ. mgbe ha gwuru egwu oge nta ha ga-ala ụlọ ha mụọ akwụkwọ ga-ala ụlọ ha mụọ akwụkwọ ahụrụ m ya ka ọ na-abụ abụ Ahụrụ m ya ka ọ na-abụ abụ. Ahụrụ m ka ọ na-abụ abụ. Ahụrụ m na ọ nọ n'ebe a. Ahụrụ m na ọ nọ n'ebe a. Ahụrụ m na o nwere ego niile n'ebe a. Ahụrụ m na o nwere ego niile n'ebe a. Ahụrụ m ya tupu o rie nri. Ahụrụ m ya tupu o rie nri. Aga m ahụ ya tupu o rie m ahụ ya tupu o rie nri. achọrọ m ịgụcha akwụkwọ a ka ị na-aga ahịa achọrọ m ịgụcha akwụkwọ a ka ị na-aga ahịa achọrọ m ịgụcha akwụkwọ a mgbe m lọtara ahịa achọrọ m ịgụcha akwụkwọ a mgbe m lọtara ahịa achọrọ m ịgụcha akwụkwọ a tutu m gaa ahịa Achọrọ m ịgụcha akwụkwọ a tutu m gaa ahịa. Ọ dara ụra tutu ọ ọrụ ya. Ọ dara ụra tutu ọ rụchaa ọrụ ya. ọ dara ụra mgbe ọ rụchara ọrụ ya ọ dara ụra anyị risịrị nri tutu ndị enyi anyị abịa Anyị risịrị nri tutu ndị enyi anyị abịa. Mgbe ndị enyi anyị bịara, anyị risịrị nri. Mgbe ndị enyi anyị bịara, anyị risịrị nri. Mgbe anyị risịrị nri, ndị enyi anyị abịa. nri, ndị ndị enyi anyị abịa. Anyị risịrị nri, emesịa ndị enyi anyị abịa. Agwara m ya ka ọ rụchaa ọrụ ya tupu anyanwụ adaa. Agwara m ya ka ọ rụchaa ọrụ ya tutu anyanwụ daa o mechighị ụzọ tutu mmiri ebido izo o mechighị ụzọ tutu mmiri ebido izo o mechiri ụzọ emesịa mmiri ebido izo O mechiri ụzọ, emesịa mmiri ebido ịzọ. Mmiri ruru tutu ha agaruo Ọnịcha. tutu ha agaruo Ọnịcha anyị nọrọ n'ime ụlọ tutu mmiri akwụsị izo anyị nọrọ n'ime ụlọ tutu mmiri akwụsị izo arụgidere m ọrụ tutu isi m abata. arụgidere m ọrụ tutu m abata. Echere m na anyị ga-enwe ike ịzụta ụgbọ tupu oke ya aga ọwụwa anyanwụ. Echere m ga ọwụwa anyanwụ. Achọrọ m ịga ugwu. tupu m hapụ ala a achọrọ m ịga ugwu tupu m hapụ ala a agara m ugwu emesịa m hapụ ala a agara m ugwu emesịa hapụ ala a anyị biri na ndịda tutu nna m anwụọ ndịda tutu nna m anwụọ biri na ndịda tupu nna m anwụọ. Anyị biri na ndịda tupu nna m anwụọ.